igbo mụrụ nze m ọzọ ekene m n'ụbọchị taa anyị ga-eneba anya maka arụ ike ka ụdị elimeri nna nna anyị fariri wee nọ ka ndụ maka nka ọ bụghị ụdị elimeri a ka anyị na-afụ n'oge nke anyị ya ọnya ka ị ya afụ ụfọdụ rue afọ 40 years 50 fe nwewe ife a na-akpọ e, ka ife a na-akpọ ya akpọ mmadụ ịnyụ mamịrị n'akwa amara m mmadụ ịnyụ mamịrị na ọya dị iche iche ọ hmm? nwere ụfọdụ elimeri ndị nne na nna anyị fariri oge ahụ ụfọdụ na na-erikwa ya elimeri nyere arụ ikefe gbanwenye ndụfa dịka iri ede iri ọna ịbịa na edekwa dịka iji ede wee sụọ akpụ ya bụ asị ede e, ede nni maọbụ iji ede were mee achịcha hmm, nke ha na atọwa anya <laughs> maọbụ iji iri ọna akịdị akịdị hmm. o nwere ife ndị be anyị ana m eji anya achọ ya n'obodo a afụbeghị ya m ife a na-akpọ ya n'obodo a adụ adụ. Ado so na elimeri ndị Igbo gee maka ojoko ya bụ ka gosi unu ife a na-akpọ joko ojoko anwanye na kọmpand na-enu ya anya ebe a ife a ka a na-akpọ joko maka ndị amara ife ọwụ for the first time amara ka m ga-esi were ya plantain plantain shit enye ka a na-akpọ joko n'ala Igbo isi erughe ojoko were ojoko eji ojoko eme ọtụtụ ife dị iche iche hmm? o sokwa na ife o ayọm and zinc and eh, mahrum ndị suru oyibo ịghọtago den nke ọzọ bụ nke a dịrị ebe a ndị obodo ebe ife ya n'obodo a sef ọ na-agara ezigbo ọnụ sef iruwe na be nna m aka nke onwe dị ihe eji eme unele ojii unele ojii ojii so n'ezigbo ọgwụ unele ojii so n'ezigbo ọgwụ mana ndị be anyị amaghị ya unele ojii so n'ezigbo ọgwụ kara aka ibi obodo nnọ ife ife a na unere ojii na-ada na ụda ha eberiv ya bụ ife ya bụ iwe ịsụarụ unere ojii wee ya sụka akpụ mana iji eme ya ife nchọrọ iji eme ya zis jos mgbụbọ ya zi ya ha jos kpuke ya kpuke kpuchafụ ọ bụghị iweta kpuchi efa niile part ya ga-adị ya isi ya iwe ya akpụ sụkwana na akpụ ezigbo ọgwụ ka ọ bụ onye ka nna sị ọ bụrụ na nọ n'ala Igbo m na egosi unu ụfọdụ ndị dị iche iche enwere n'ala Igbo hmm? ka e anịga ịma nke a na-akpa anịga ọ ụfọdụ erimeri a ka nna nna anyị fariri akwụkwọ nri akwụkwọ nri mgbọrọ ndị eh, nchuọnwụ ahịhịa eh, inine ogo onugbu ụtazị ụmụ elimeli dị iche iche ka ndị nna nna fa anyị na-eri oge ahụ ma gbasie ike mana fa amazikwa m ife na-emenụ amara m ife na-emenụ eziokwu mana asị m anyị ga-anachiakwa azụ ka ike wee warụ ndụ anyị ọjị ụmụnne m ọgwụ si ka ọ ha n'onu asị m ndewonu ka emesịanụ